ma na n'izuụka na ihe mere n'obodo Naijiria n'ụdị nke bụ na onye isi ala Naijiria kwuru okwu ọ dịzie ka ọ nọ maka oge ụfọdụ ọ na-abụ ọtụtụ ihe na-eme ọ dị ka ọ nọ ya mana n'ikwu ya bụ okwu na ịgwa ndị ndị bịara izute ya okwu ka ọ nọ kwuo na ife ọjọọ na-eme na mba Naijiria ka nkụ ma nke o tinyere ọnụ bụ nọọsụ na o nwere ndị na-enye nsogbu n'obodo ndị ọ dịka mgbe a lụrụ agha na ha amụbeghị ha na ha ghọtara ife agha ahụ bịara na ọbara awụsinye mana na ha enyego ohere na ya anụghị ihe a na-ekwu mana ife ọ chọrọ bụ na ha na-achọzi imebi obodo o wee kwe ha nkwa na ya ga-ekwu n'ụzọ ha ga-esi wee nụ nkwa ahụ ọ na-ekwe wụrụ ya ịgwa ha ụdị mkpamkpa nyanwa ga-eji wee pụta mkpamkpa nke ha ọ ga-abụzi amalụ mbe na nke bụ oke ka o kwuchara anya bụ ihe oge agaghị ọtụtụ oge agaghị awere nya bụ ihe dee ya ede tinye ya na nnụnụ uh, oku na-ekwu okwu ha na-akpọ twita ọzi na twita ka ndị twita na-enwe anya bụ ihe wee sị na ife a dọrọ mma onye nọ n'isi onye bụ onye ndu na onye nche ikwu ma ya fọzie mmadụ nkịtị wee wepụ ya ka mụ na gị na-ekwu n'oge a ka Twitter si na ha ewepụrụ ihe ahụ nwoke ha kwu na ọdụrọ mma ndị Naijiria sịrị na ha achụpụna Twitter mana ndị na-agwa m okwu na mgbede a na-agwa m na ha ka na-agụ ihe dị na Twita na Naịjirịa nke ahụ wụrụ ọzọ bụrụ na n'ala Igbo ebe obi anyị dị na mkpamkpa na-akpa n'izu ụka ole na ole na-aga n'iru na-ajọ njọ na-aga n'iru n'ọbara a na-awụsi n'obodo ahụ karịrị akarị ọ bụghị naanị ndị ọnụn gọọmenti ọ bụghị naanị ndị ntọ ma nke si ya bụ na ndị agha Naịjirịa nọ n'Igbo steeti n'ọkwa n'ọtụtụ ebe na ọdịnala Igbo n'ala Igbo na-egbusisi ndị mmadụ a na-egbu a na-ahụta akpụrụ, na-etufu ụfọdụ ndị agbụrụ afụbeghị ya afụrụ ozu afụrụ ndịdị ndụ ya bụ ihe ka anyị ga-elewe anya na mgbede a na maazị ọbasi nwee ike inye aka ya bido ịma ileta n'anya o anyị nọrọ ọkwa ha na-asị ọrụ mma ka onye ọbụla kpasapụ anya onye kpara nkụ ahụhụ dị ngwere bịara ya ọdịde enweghị onye na-achọghị ibiri nwere onwe ya kama e nwere iwe nwekwa iwe mgbe a mgbe bịara abịa agba ụlọ uwe ojii ndị uwe ojii ọkụ egbuo ndị egburu aga ebe a egbuo anara egbe eme anyị makwara ọkwa oge ahụ na-asị ka anyị kpasapụ anya ka kpasapụ anya ngwanụ oruola ugbu a ndị na-achị obodo ịma na afọ adịghị ha mma ebe ndị Igbo nọ emegherele ha ụzọ ka e wee nwee ike bata egbuwela ụmụazị egbuwela ụmụazị n'ihu na azụ a na-egbu eleezi onye ga-azọ ụmụazị a na-egbu olee onye ga-alụrụ ha ọgụ maka ọya wa ọkwa anyị mara ka a ghara na anyị ga-emecha wụrụ empty vessel okpuko ekwucha kwucha kwucha ruzie mgbe e ga-eme eme m na-enwe onye nọ n'ụlọ o ile ugbu a amamebe ga-ebido tinyewa ọnụ e na-egbu ndị uwe ojii a hapụla ndị uwe ojii gbue eh, ndị ndị ọzọ egbu ndị e na-egbu ndị Igbo a na-egbu ụfọdụ uwe ndị nwa na-akpọ Ọnụn gunmen onye ha wụ anyamaha a na-egbu ndị uwe ojii na ndị ọchịagha a na-egbu nke ha gburu na-aga ilekwe n'anya ka tụmadụ n'Imo steeti anyị ọtụtụ ihe na-eme n'Imo steeti ile anya anyị amaghị ihe ndị na-eme ha. ledala nwoke a e, onye ugwu awụsa ele ahụ egburu ka ọ na-aga e, e, ile ihe mere ihe gị hụ na izu a gbara kechie kebie nwoke gbuo dịka otu obodo ahụ akpọla IPOB o ihe ọzọ a si give a dog a bad name in order to hang it ihe niile wụzi IPOB bụ imeghe ọnụ gị na ọwụ gị ọwụ gị ọwụ gị chedala ọkwa nwa meghere ọnụ si na ala Igbo ga na-agba ọkụ ọya wụ na nsogbu ezigbo nsogbu ada ihe na-ewute mwute na ewu na ọtụtụ ndị a na-egbu aka ha nọ n'ihe aka ha anọghị ma ndị ee na-agbagbu n'ụzọ ma ndị a na-aga na hostelụ katụmadụ ụmụ nwoke nọ na-ekiti abalị ndị uwe ojii aga na hostelụ kpụrụ ndị a ga-akpụrụ gbuo ịga ee teaching hospital Owerri FMC Owerri ahụzi ebe a na-adọwa ozu ya wụrụ ihe iso metere onwe anyị a na-akpụ ya nkụ arụrụ ụfọdụ ama afụ ya etu anyị afịa ha ga-eche na anyị nwabụ ndị ghọtafielụ na ife afịa ha na-azụ bụ afịa kwesịrị ịzụ maka na ha na-eche na o nwere etu ọzọ a ga-esi wee nweta ndị na-achị achị ka ha lebanye anya n'ihe na-eme n'ala Igbo ma ọ bụrụ na a kpasughị ha mana okoro etoghị eto gwara ọgọdọ ife bunye anya ife o ji wee wụrụ nkụ arụrụ ma ọ bụ ka a ya na ọ gwọrọ nkụ arụrụ nke a bụ inye nwa enwe mmiri na ọ bụrụ na uche na ozi ka unu na-eje ndị be anyị sị na ọ bụrụ ihu nye nwa enwe mmiri bụ nsogbu na onye natazi ike o ji ṅụ mmiri maka ka anyị na-ama ọkwa na-ekwu ka anyị fụ ya ka ndị ọzọ na-amakwa ọkwa ụfọdụ aghọtara ụfọdụ na-aja ndị na-eme mkpọtụ ike na otee na ndị dịka anyị nwa na-ekwusa okwu na-akpọ anyị otelekchọs ma na-ekwusa okwu na o nwere ihe a na-eme gbanụ gbanụ gbujie ji kuzielu wee wee gwupụta ya ihe o ji ewute m bụ na ndị niile a na-eme mkpọtụ maọbụ ndị na-aja ndị a na-eme mkpọtụ ike ha ncha niile eche na ha nọkọtara maka ụfọdụ n'ime ha anọrọ na mba ahụ ụfọdụ n'ime ha nọ na mba ọzọ wee na-eme mkpọtụ ọkacha nke a ihe eji ekwu okwu na ihe eji agbasa ozi ụwa niile juru ebe niile ndị nọkwana na mba ahụ nwere ike ịnọ ihe dịka Abuja ha nọrọ East ma ọ nọ Lagos ya ife ha na ezinụlọ ha ihe na-emezi na East ha nwa nọrọ ebe a nọ na ya anya wee na-ekwu ka o si dị ya mana o onye gbanyere gbanarị dịka ụkọchukwu si agwa ya oge ọbụla ọ ya na bụ ụgbọelu Naijiria efelie n'elu mkpụrụ obi ndị ezi omume nọzi n'aka Chineke ma ị nọ na first class ma ị nọ na second class ụgbọelu ahụ daa onye ọbụla nọ na nsogbu anyị ncha nọ n'ofu ụgbọ maka ọ bụrụ na ị nọrọ ya inwe nwanne ọ dị ka mgbe anọ mgbe anọ ama na agha Biafra ndị na-ekwu okwu na-ekwu na onwero ezinụlọ Igbo ihe emetụtara na ndị aghafuru na Biafra ama m ichegodi ọ na o metụtara nne na nna gị o nwere ike imetụta nwanne nne gị ma nwanne nna gị ma ofu onye na ụmụnna gị na ndị jere agha anya ama achọ ka owusi ọbara gaa n'iru ife o ji ewute m gaa n'iru abụrụ ọsọ na a ga-egbu ndị mmadụ ndị nwere ihe arụ nọọ na ọbara adịghị izi ịkwụ e, e, e, ụgwọ ya ọ na mmiri ka awụsi e nwere ike iji akwa wee wee wee fichaa mmiri a! mee ya ka ọ kọọ mana ọbara anaghị akọ etu a. ọ bụrụ na ndị be anyị na-akọ ụka ị na-anya n'akwụkwọ nsọ ka ọbara ebe awụsiri ka Adam na Iv na nwata a sị na ya ọbara na-eme mkpọtụ rukwa mgbe Jizọs nọrọ na-ekwu okwu na-agwa Jọn wee na-agwa ndị na-ege ya ntị na ruo ụbọchị ikpeazụ na-aga ajụta n'aka ha ọbara awụfiri nke belma nke onye gburu ọfụ n'ala Igbo anyị mụ ife ọbara awụ ebe ọbara na-apụta n'ala Igbo ọ dịka ezigbo ife wee ịgba ndụ mana iwusi ọbara awụrị omenala Igbo omenala Igbo megidelụ iwusi ọbara ọ sogoro ya bụ ụlọ onye ilo gị ọ bụ na onye ilo gị na o nwere ihe ọbara a ga-ekpe ya mara onye ikpe malụ mmalụ ka a ga-esi wee kwụọ alụ dị na ya wee kwụọ ụgwọ ọbara ahụ usi mana ụdị ọbara anyị na-awụfu kịta nọ n'ife mmadụ fili aka n'anya fi ịsa na ọgwachikwa ndị ewu izobe wee na-eme nsogbu dịla anyị awụrọ tata ọ bụgodị na nkwume ife ka anyị si ebere ebere akwụsị ebe a nọ a ka ga-akwụ ụgwọ ndị a egwu ma ọbara niile awụsị ya ka ọ ga-ejide mma ka ọ kwụsị ka ọ dịkọta ka ọra na nso ka nsogbu anyị were na nso maka ewepụ ya nsogbu ga-eso n'ihe a ga-eru arọ one na one na-abịa ịma mmadụ ole ọkachasị etu esi eje na mahadum akpụrụ ụmụazị agụchabeghị akwụkwọ iji wee tinye aka n'ọrụ a na-asị na ụmụazị uwe ọdịnihu ọ bụrụ na anyị e mebie ọdịnihu a kịta ọ anyị ọ ga-adịghị anyị mma n'ọdịnihu nsogbu ka nkụ na ka etu a ga-esi kwanye nwaanyị onye ukwu alụ anya ọtụtụ ndị na-eme mkpọtụ na ee soshal midia ma ndị na-eti mkpu ndị na-aba mba ndị na-ekwenye ndị na-ekwenye ihe chieke n'ala Igbo enwere ndị ị ga-ele anya mara ebe ha kwụ maka ọha awụ ndị eziokwu nọ n'ọnụ ihe m ji na-ekwu ya awụ achọrọ m ikele e, bishọp e, Archbishọp Obinna n'Owerri maka ya mgbe ị na-asị na enwere mmadụ ọha wụ mmadụ Igbo nwere ọ naanị ya bụ onye welitere isi nhụrụla pụtara meghe ọnụ kpọọ nga ọnụ ha n'Imo steeti na-eru ihe a unu ga-abịa ka akwụsị ya mụnwa kwenyere kwechie ike bido na gọvanọ maka ngị nwa ngwopụ ụzọ dị mma cheta na iji ọnụ gị kwu na ọ gị kpọtara amị ọlụ dịka esi ekwu ịkụnye enwe mmiri ọ naghị ara ahụ ọzi ịbịasị ya ngwanụ wetazi iko ka edewe nsogbu nke nwa kpọbatara lee ihe na-eme n'Imo taa ọ gafere gị a na-ekwu ọtụtụ ndị na-ekwu nọ ihe na-eme n'Imo iwepụ ndị uwe ojii wepụ ndị ọchịagha wepụ ndị ESN IPOB na ndị otu ha na-enwekwara ihe ọzọ na-eme n'Imo ya bụrụ ndọrọ ndọrọ ọchịchị ma ọ bụ eziokwu ma ọ bụ ka ụnụ ha ndị ndọrọ ndọrọ ọchịchị ndị ndọrọ ndọrọ ọchịchị na-atọ ụtọ n'Imo steeti bido na nke ewepụrụ ewepụ Urochas Okorocha bido na ndị dịka agara ume ha gọvanọ ndị chịrịla achị udenwa elenga ụnụ nọ ala na-emebi ọkụ a na-agba n'ala ụlọ ala kpụrụ ka onye memejielu fụnye ọrụ na ọkụ. n'ihi na unu so bute nsogbu n'ọnụ ihe dị ọha na onwe gị mgbe e, e, e, ndị suprim kọt kụrụ gị overhead ọtụtụ ndị Imo pụtara gaa ngagharị igwe. ugbu a mkpa dịrị ha ele nọ so nọ n'uche m ha niile enwe onye ọbụla ihe a na-eme ọpụtabeghị bịa sị ka m soro mara otu esi e, emenye ọkụ a apụtakwala echi dị na gị na ndị Igbo enwere ihe jikọrọ gị na ndị Igbo n'ihi na ọtụtụ ihe na-eshi ugbu a ọnụ ọnụ nyụrụ ya na uche m na kedu ihe ị chere ihe dịka ndị ndị ndị nzukọ omenala dị iche iche ma ọ bụ ndị ndị na-achị dịka ndị ji ọfọ obodo nwere ike isi wee nye aka n'ihe onye ọfụ obodo ọfụ obodo akwa nke 419 elee mgbe mgbe anyị wu ụmụazị onye wu onye isi na ịkpọrọ ya eze ịkpọrọ ya ihe ọbụla ịkpọrọ ya oke na-eme onye ọbụla na-achị obodo obodo họpụtara ya obodo ga-adụnyere ya ugwu nyanwa na onwe ya aghọtakwanụ ọkụ agụnyere ya wee chekwaa ya ka ọma nke wụ na okwu okwu ege ya ntị e nwere mgbe e, e, e, ọkpụ oku werekwe ilu ala kwuo ihe ọ ga-ekwu mmadụ niile ege ya ntị gọọmenti amaghị onye ọgwụ so ọ nke a ga-wee pụta ịga ga steeti haus ga nara ọfọ ọfọ nna gị nọzi na steeti haus ihe ọbụla ịkpọrọ ya enwezighị enwezighị enwezihụ ma ọ na-ekwu ya na-ekwuchi ike onye ọbụla kpọrọ onwe pọblik servant ma ewu politishan ma ewu onye ụka ndị a na-anata onye ọbụla mmadụ niile unu so ọ bụrụ na isoghị eh, n'ihe buterie ị nwere ike iso n'ihe kwụsịrị ya sọ mmadụ ịnọ na-eche mgbe Chineke ga-abịa lụrụ anyị ọgụ a enwee Chineke na-abịa lụrụ anyị ọgụ ọwa niile ọwa niile ga-ama otu e ga-esi mee ihe a ka ọ laa mụnwa kwudoro kwụchie ike na ihe Archbishop eh, eh, Obinna kwuru ka ụnụ ha wu ndị stakeholders and ọwụ naanị n'Imo maka ihe awala Igbo niile Anambra Enugu Abia Ebonyi ka ụnụ ha wu stakeholders n'ala Igbo nke ọbụla ụnụ na o ruole mgbe ụnụ ga-ewega ihe na-esere nwanne na nwanne kụrụ gbakọ ọnụ mara ihe ga-eme ala Igbo tupu ọkụ agbakọrọ mmadụ niile ekwere m n'ihe i kwuru oge ịsụ oyibo na oge ịzọ kedu onye Suprim Court tinyere ya n'aka ma ọ bụ onye vootu agago ihe na-eme kịta awụrụ omenala Igbo ọ bụrụ ihe eji mara ndị Igbo ọ bụrụ ihe kwesịrị ị na-eme ọ bụrụ na ọ nwere mgbe ka mma ịbụ onye ndu obodo ma ọ bụ onye isi obodo o nwere oge dịka oge a maka mberede ka eji ama dike ha gozikwana anyị na ha bụ dike maka na onye na-azọ ka ya chịa steeti maọbụ bụ onye na-azọ ka ya nọchite anya ndị Igbo oge erugo ga-anọchite anya ndị Igbo ife akara aka ife eji maka ya wee na-achị echi ma ife eji maka ya wee na-achị ịnọchi anya erugo oge a ga-eji mebe Kedụzi keduzi ife onye ahụ ga-eme ọ ịgba aka na-agwa anyị na onwe ife a ga-emeri ma ị na-asara anyị na n'ọnya nwa bụ onye kpọtara nsogbu dị n'ala Igbo oge ahụ agago ihe dị ya nkịta bụzi kedu ka a ga-esi wee menye ọkụ a kedu ka a ga-esi mekwa ka obodo dị mma kedu ka a ga-esi kpọbata ndị mmadụ kpọkọta ọnụ mee ka mmadụ na ibi ya biri n'udo ọ bụrụ na iwu na onye ọbụla ga-ekwe na ofu okwukwe maọbụ jewe ofu ụka ma ọ nọ n'ofu politikal pati ihe dị nkịta bụ kedu ka a ga-esi chedo ndụ ndị mmadụ echeta ndụ ekwuwezie ka a ga-esi cheta akụ anyị ma na nwere mgbe ha ji wee kwadoo icheta akụ ya wụrọ nke ha maka na ọ bụ ụmụ ụmụaka na-agụ ụmụaka a na-awụsi ọbara ha kịta ụfọdụ n'ime ha nwere ọrụ ozodife metalụ ụfọdụ ka ji nọ na kọleji n'ugbu kịta ndị ọzọ anọkwa na kọleji a na-awụsi ọbara ha maka na ha nọ n'afịa ọ bụrụ na ha nwere ọpọchuniti ọzọ ha ga na-eme ihe ọzọ ọ bụkwanụ nọ ndị nwere aka ọrụ na-achọ aka ọrụ akọcha ka a ga-esi chekwaba ndụ ife ọzọ awụzie ka anyị fụrụ oke a ife e si dị njọ otu a ka ị ka a ga-esi mee ka ọ dị mma ka ị ka a ga-esi chekwaba ife eji ebi ndụ mana ihe dị mkpa ugbu a bụ ka mkpamkpa na alụ niile a na nsogbu niile a na ọgụ niile a na igbu mmadụ niile a na ọchụ dị n'ala Igbo kwụsị kwụsị kpamkpam tupu ekwuwe maka ndị agha Naịjirịa na nke ha bụ wee dekwasị anyị maka na anyị ga-ebu ụzọ kwụsị nke anyị ji na nke anyị na-eme aka anyị adị ọcha iwee kwuwe maka ndị na jidewe ha ọfọ wee kwe maka ndị na-enye ya ndị Igbo na-asị ka ijidere mmadụ ọfọ maka m webatakwa ihe ọzọ ọ dị mkpa ịkpa n'ihi ana m agụ e, ekelele m ndị na-ege ntị e, Ada e, Vivian Ogbonna ị na-atụnyere anyị ụka oge niile ekelela m gị enyi m nwoke Eh, Emeka ekelela m gị eh, maazị eh, pete Okeke anyị na-ahụ unu niile e nwere ihe ndị a niile na-abịa n'oge gara aga na-asị intellectuals na-enwezi nke anyị na-ahụ ugbu a ọ tọkwara ọchị bọt ka m were ihe kwuo ihe ọzọ ọ bụrụ na unu na-ele Nnamdi Kano na ndị otu ya ọtụtụ oge anyị ekwuola ya na ọ bụrụ ma ihe ị na-azọ ọ dịghị njọ kama ọ ka isi azọ ya ka ndị mmadụ ji agbara gị ọsọ n'ihi na ị gaghị atụ ụwa niile iruo ee onye na-esoghị gị makpuo ọhịa ọ ga-awụrịrị e, e, na gị na agaghị anọkọta dị na mma maka ọhịa wa ọtụtụ ihe so bubata nsogbu a nwanne na nwanne enwezighị ike ịkpa nkata fọ enwe ndị dị ndụ ndị ma ihe mgbe a lụrụ agha Biafra bikọ ọ na-adị mma onye lee anya n'azụ gị hụ mmehie emehiere were ihe mejie ọganihu e nwere oge na Biafra ime m akpọ gị sabo ndụ gị ndụ gị ndụ gị mere ngabiga ọtụtụ ndị a na-akpọ sabo egbufuo ha enweghị ha mere ya wụrụ onye nwere ike imeghe ọnụ na-ajụ ebe anyị na-aga ihe odee anyị si aga ya ọ dịkwa mma obodo na-enweghị ohere maka onye jụrụ ihe ị na-eme ọwụghị ezigbo obodo ka m si ekwu ihe akwa ọtụtụ ndị ọhụrụ na ụlọ na-ele anya ndị otu ọzọ wu e, maazị e, e, Nnadi na ndị otu ya echi mbụ ka o dere ihe o dere wee kọgido kọtọgido Nnamdị Kanụ kọtọgido Nnamdị Kanụ kọtọchaa ma na-ajụ ọ Nnamdị Kanụ ọ naanị ya wụ nsogbu ndị Igbo nwere lee ihe niile na ihe niile e, ndị herdsmen njinji ya ji ha ihe niile egburule na Naijiria prezidenti ụnụ anọkọtabe otu echi mewe ọnụ dị ihe ndị a na-eme adịghị mma enwekwenụwa onye Fulani ọbụla ya na-enọ chimchim ga emeghe ọnụ kwunye nwanne na nwanne na-alụ ọgụ ya hụrụ dọgbuo kọgbuo lie ihe a iwu na-eme ọ ya na-eso ebute ịhụla arụ niile e na-eme n'ụlọ ọ ọtụtụ ihe a na-ebute amarala m oge e, ọwụwụ otu owuwe otu mgbe ọwụwụ mgbe abụọ akpọọla ma dị kanụ ma e, Nnadi si ha bịanụ bịanụ ka emechie enwe ihe na-echere ụlọ ọwụwụ oge a ka Igbo ga-abịa kebichi onwe ha Nnamdi Kano na onwe ọtụtụ ndị jụrụ gị enwe ebe a na-aga ji anyị ụzọ esi aga ebe ahụ anyị ghọta ụzọ isi aga anyị enwe ike tụlee na mmụọ na mmadụ anyị ekwere ka anyị ekweghị dimkpa na-etofe dombisiri mm-hmm. mmadụ na-etofe isi m don't worry sowe m sowe m ị ga-ahụ ị ga-ahụ ị ga-ahụ ihe tinyere anyị n'ọnọdụ anyị nọ na taa ya bụ na ma n'ihu ma n'azụ ka m na-ekwu ihe a ana m atakwu onwe m ụta n'ihi na ụmụ onye Igbo ele anya enwere ihe ọzọ m ka emewu ma nọrọ n'ala bekee na-asụ bekee ihe a niile wu onye ọbụla nwa afọ Igbo nke ọbụla ị nọ ihe a ibu dịrị anyị niile anyị ga-abịa ka anyị mara ihe a ga e e ga-esi mee ihe a gbapụta ala Igbo n'ihi na anyị e nwere nnukwu nsogbu nke maka na oge gara aga anyị kwuru na ife dị Igbo kịta awụrụ ọkụ ịgba ya, kama na ọ bụ ochebe ka a ga etiwezi ibu ibu anyị danda gburugburu ọwụrụ nke ofu onye ọwụrụ nke sọsọ Nnamdị kwụrụ n'iru ọwụrụ sevio ndị ọzọ akwụrụ ka o mezie ka afụ ka o si eme ọ ga-afịa arụ ofu onye ime ya. ọ ga-afịakwana arụ mmadụ na-abụ maọbụ ịtọ ihe ga-aka mma ma onye ọbụla bụ onye bido ebe obi bido ebe ọ nọ ịmalụ nke ide emezi imezie ya ọfụma ịmalụ nke isi e, na gị na nwanne gị adịrọ n'udo nkịta ka udo dị mma maka na onye ọbụla niidiri e, e, ndị ọyị na ndị enyi ma ha bụ Igbo ma na ha gbụrọ maka na ọ bụrụ na ịghọta onwe gị ghọta onye ọyị ọra na nso ya ka ihe ikwu ji wee dị mkpa na nkịta ha wụrụ oge esi nọọ nna Nnamdị bụ nsogbu anyị maọbụ nọọ dị bụ nsogbu anyị maọbụ nọọ masị bụ nsogbu ma ọ na IPOB bụ nsogbu ihe bụ nsogbu bụ alụ na-eme n'Igbo kedu ka a ga-esi kwụsị ya alụ kedu ka anyị ga-esi wee wụrụ ndị Igbo etu esi wee mara Igbo na Igbo na-asụ n'olu n'olu mana agbụọ ụkwara ọ bụrụ n'agbanyeghị na onye Igbo ọbụla kwelụ malụkwa na uche bụ akpa onye ọbụla ya nke ya pụtara na ọ bụrụ na inwe uche nke gị ume uche aka gị kwuo ka o si dị gị maka onye kwuru ka ọrịa ebufe ya ama ya ọma ndị mma ikwucha nke gị ịjụkwazie na onye ọbụla ga-eburu aba ahụ ibu na onye ọbụla ga-eburu ofu uche ahụ anyị ma na Chineke kere onye ọbụla n'ụdị ya na okwukwe ndị Igbo chi onye ọbụla nwere chi nke ya masị ka onye na chi ya wee ga-ekwe onye kwe ya ekwe ọ bụrụ ikwe chi ga-ekwelụ m ikwe chi ga-ekwelụ gị nwa mụ nwa akwụkwọ nke m okwukwe ma dị iche ka anyị si bụrụ ndị Igbo bụ ọ bụrụ na ikwere ihe m ụzọ ka nkụ ụzọ esi eji ọnịcha erika isi ụzọ nke gị ụmụ isi ụzọ nke m anyị rụzie ọnịcha fụ onwe anyị anyị ama na anyị ncha rụrụ ọnịcha e nwekwana onye jewelụ ọnịcha ruo nwere ụbọchị ọzọ malụ, mana ọ bụrụ na ihe ikwu kwuru maọbụ ikwu uche gị mee ka m chegharịa ọ bụrụ ibezi m akọ mmụta ihe soro gị mana ọ bụrụ na ịjụ gbuo gị ọ bụrụ etu ndị Igbo si wee kwelụ ya ka Igbo ji wee fịa arụ maka na ihe a na-akpọ uh, ọchịchị um, uh, demokrasi etu Igbo si ghọta ya dị iche na etu anyị si eme ya maka na emecha agba izu obodo gbaa izu ife n'izu ka anyị ekwu ọ bụzikwa na ikwere n'ife mere n'izu ụzọ dịrị gị buru akpa gị jebe ebe ọzọ mana ịma ma akwụsị ihe ọra kwere maka ọra Nnamdị Kanụ na ndị otu ya ụnụ si na ụnụ bụ ụzọ esi eje ife ọ dị mma anyị rapụrụ ụnụ ka ụnụ na-aga nke ụnụ mana ọ nwere onye ga-akwụchiri ibi ụzọ ọ bụkwa na nna dị isi nọ nke ya ka mma anyị nche gwara o nwere ndị okwukwe ha elubere ebe nke ụnụ dị ọ dị mma na anyị rapụrụ ị na-atụsi akpịrịkpa onye ya ji eji wee gbara ọtọ na akwụrụ na-eme ihe ihe dị mkpa wee isi kedu ihe bụ isi ihe ife ndị Igbo chọrọ n'ife niile ndị niile a na agba afa na-ekwuwo ndị Igbo chọrọ udo ndị Igbo chọrọ ibido onwe ha ndị Igbo chọrọ ndụ nwere isi ọ ga-abụ onye rụọ ọrụ olie ife ọ rụtalụ ọ bụrụ ị na-eti ịkwa aka itiela ọkụkọ akụ nke ndị oyibo na-akpọ monkide chop monkide wọk babunde chọk ọ ihe onwe anyị ọ bụrụ naanị na Naijiria nọ ndị nọ na uh, federal gọọmenti na-eme nọọ na-anọrụ ndị nọ na steeti gọọmenti ndị nọ na ọrụ servisi uh, gọọmenti na-arụ ọrụ ejide ha ụgwọ ọnwa ị na ka na ịma arụ ọrụ oyibo ka ịzụ ahịa ijekwa ịzụ ahịa ife gọọmenti kwesịrị ime ka ọ gaa ọrụ abịa gboro ufi ebe ahụ ọ bụrụ na ada anaghị taks a na-anaghị ego mmiri oyi na ilo mbụ ndị polisi kpụchiri ụzọ ma bụ a na-anaghị ife ọzọ kpatalụ na de wọk babụ ndị mana mana ha niile bụ ihe mgbakasị ala maka na ọ bụrụ na anyị nchasị na anyị chọrọ ofufe na ofuife ahụ wu udo na ọdịmma na ọganihu ndị Igbo anyị kwesịrị iledo ya bụ ife anyị na-achọ anya hapụzie ụzọ onye na-eje Ọnịcha ga-esi wee maka na ife anyị chọrọ uwe ilu ile ka mbugodo ụzọ e, e, ada Vivian na-ajụ ele onye wụ Nnadi Nnadi wụ onye na-ekwuchitere e, Lower Niger Congress ebe ha si bido mana ugbu a ọ dị ka ha na ndị ọdịda anyanwụ na ndị a na-akpọ Middle Belt ọtụtụ n'ime ha agbaala izu na-achọ ijikọta ọnụ kama na-ekwu na eh, a ga-edeclare ihe ha kpọrọ fọs majeure nọọ ebe e ga-eji wee jilalụ ee eh, gọọmenti Naijiria wee nwee ike napụ ha ikike e, wee nwee ike uche ha wụ na e, na Naijiria ekewaala na sharia nọ buru ụzọ wepụgodo onwe ha so na ịpụtazie enwee middle bel enwee western Naijiria enwee lowa Niger wụo anyị na ndị agbata obi anyị na South South o teele chụwakwara na ihe a dịka Mụwa chikwu uche onye adịghị m njọ otu ọbụla onye ọbụla isi chepụta na-eme ihe m na-ekweteghị owu na ị na-eme nke gị gị na-akọtọ mmadụ ibe gị merewe nke gị hapụ onye ọzọ ka onye eme nke ile anya na nkata anyị na-asa n'ikoro anyị wepụtara ihe dịka ọnwa abụọ wee kpaa maka ahịara deklarashọn kedu ihe m ji ewepụta ya ugbu a m ji ewepụta ya ugbu a bụ na enweghị ihe dị njọ ka mmadụ ịpụta fewe mmadụ ibe ka ọ bụ Chukwu atụmanya bụ ndị Igbo a na-asị Igbo enwe eze onye ọbụla na-alarụ ụlọ ghọtara ka ee ọchịchị obodo na-adị n'ime ụlọ n'ụlọ mana ịkpọrọ onwe gị obi ịkpọrọ onwe gị igwe ịkpọrọ onwe gị ụmụnna ụmụnna ụmụnna ọya wee ebe izu na-echi apụta ala Igbo ọ ụmụnna ụmụnna pụta agba izu enwere ike akpagide kpagide kpagide onye ọbụla ga-ekwukwe nke ya pụta n'ọgbọ ya mechie ọnụ ị nwere ọnụ kwuo nke gị ekwucha ụmụnna ndị okenye mgbe ụwa dị mma achịkọta ihe niile akpara chebara ya uche agba izu asị ngwalele ihe anyị ga-eme ya wụrụ ha ewepụta otu e ga-esi mee ihe ụmụnna agaghị asị gị ngwa ngwasowezielu m amarala m ihe a ga-eme ọwụghị omenala Igbo a ga-asị lee na ihe anyị ga-eme ekwuo ihe ahụ a ga-eme mmadụ niile na-anụ lekwa ihe anyị ga-eme ghọtara ihe eji na-eme ihe ahụ. ọya ka m ji na-ekwu ị hụla oge ọmụwụ Chineke ahọpụtala m ka m zọọ ụlọ ọ Chineke kwuchara ọmụ towenụ m aga m eji ụlọ ụzọ Igbo ihe aha dịrị ha anyị mma onye ọbụla chọrọ ka Igbo sonyere ihe burugodo ụzọ ji anyị ebe ị chọrọ ka ị gaa jikwena anyị otu ichichi ga ebe ahụ a ga-akpa ya na nkata a ga-alụ ya n'ọgụ a ga-egbunyere ya mmadụ ikwucha ya gị nye anyị efe anyị enwe ohere ịjụ gị ajụjụ dị anyị. mgbe ị na-ekwu na ị ga-eme ihe a ichekwere ma ihe a mee ichekwere ichekwere inwe ike kọwaa mee m ka obi shie m ike na ha ebe a nwoke a na-aga dị mma and ụzọ ochie aga dị mma ana m eso onye ga-asị m trust me trust me trust me ere gị ọya wụ na ihe anyị na-enweta ugbu a n'ala Igbo ihe a na-eme anyị n'ala Igbo bụ maka anyị ewepụla aka n'ihe anyị ji bụrụ ndị Igbo tinye aka n'ihe ndị mba ọzọ webatara anyị anyị ekwubuole mbụ mbụ mbụ mbụ Igbo na-anọkọta were omenala ndị ọzọ bụ ihe na-eghere ha n'ihi bubata n'ala Igbo ma ya aghọtahụ ihe eji mee ya otu ahụ mgbe o suru otu a anyị nwa amakwana ihe otu anyị ga-esi mekwa ya maka ọnwụhụ omenala anyị amamihe Igbo dịka isi kwuo ihe na-akọ maka na ọ bụrụ na anyị na-eme ihe ka ndị Igbo o tee narị anyị aka akpa ya bụ nkata mmalụ ka anyị ga-esi wee dịka ikwu na ahịa anyị pụtara mgbe anyị na-akpa maka ahịa ya anyị nwere ohere inweta otu onye n'ime ndị so wee dee nyaba akwụkwọ ahịara bụ ugodi adị ka ife mesịa nyanwa mhm. bụ ofu onye n'ime ndị agha ka dị ndụ o wee gwa anyị na mgbe ha na-achọ ime nyaba akwụkwọ na ọ bụrụ sọsọ na akpọtalụ ndị ma akwụkwọ na ndị ọkachamara si ha ngwa jenudee ha na ha nọdụrụ ala nwee ike kpaa nkata n'onwe ha ma jụọ ajụjụ nye ndị ụfọdụ nọ n'obodo ijụpụta kedu ihe ndị Igbo chọrọ ya ka o dị mkpa na onye agụbeghị bụ akwụkwọ ahịa nwee ike welite ya gụọ ya maka na ihe dị na ya ị ga-afụ usoro edeturu ya ka a kọchalụ ka ha kwụchalụ na-ekwe ife ebe nsogbu anyị si maka ife dị mma bụ isi n'ịmụ ihe na-eme gị wee mara ihe ị ga-eme ya ka ha kwuchalụ si na-ekwe ihe na-eme anyị ha ga-alụsị na-ekwe ihe e anyị ji wee bụrụ ndị Igbo na okwukwe ndị Igbo nke mbụ na ya bụ na ihe gbasara ịwụsi ọbara na igbu mmadụ na ndụ ka akụ ihe o ji wee dị mkpa bụ na ọ bụrụ na ị na-anya n'ihe na-eme n'ala Igbo taata o nwere ihe gosiri na ndị a na-akpọ onwe ha ndị ọmụnum gọọmenti ma ọ bụ ndị IPOB o nwere ihe gosiri na ha na-eche maka ndụ onye ọzọ maka ị na-agba polis steshọn ọkụ ọ na ndị polisi anọrọ ebe ahụ ọ bụrụ mmadụ ka ha bụ ma ha bụ ndị Igbo ma ha bụ ndị ebe ọzọ ndụ ka bụrụ na anyị kwere na ndụka akụ o nwere ihe kwesịrị ka anyị kwesịrị ị na-eme ihe ga-eme ka awụsie ọbara mmadụ n'ala Igbo a ga-echi ya si ihe anyị na-eme ka ka ọ ga-esi wee metụta ma mụnwa ma onye ọzọ maka na ka anyị na-akpa nkụ arụ a o nwere onye ọbụla odoro anya maka oge ụfọdụ dịka anyị na anya eme eski o nwere onye odoro anya na ndị anyị na ha na-eme na ịfụnanya ihe gbasara ndụ ndị Igbo ma akụ na ụba ndị Igbo ma ọdịmma ndị Igbo adịrọ n'ebe ha nọ o onye kpuru isi na onye ngwọrọ na onye ada n'ihe mma ka ya ihe ga-esi wee mee ka ha ga-esi wee kwụghachi onye odoro ewu na ọkụkọ anya mana anyị ma na mee ya anyị afụgo ka funefunedo anyị maka ọ dị n'oge Igbo anyị maka ọ dị n'ọfọ Iweka anyị maka ọ dị mgbe ha sị na ha na-eme paifandans na ụmụahịa anyị ma ọtụtụ ebe ebe ha ji egbuo ndị Igbo na-enweghị mkpasu ọbụla si ya kekwana ihe kpaziri anyị ga-eji wee jee na na-akpọkọtazi aka n'ọdụ ọ na-ewute m maka na ọ bụrụ na ndị ogbasiri ihe a otu avoidable onwerọ onwerọ ka anya nkwụcha na ụjọ dị iche karịa ihe anyị na-eme ije kpasu ọgụ chọkwazi onye ga-egwu ya bịalarụ ma ije kpasu ọgụ che na anyị ga-anọwu ada agba aka ọjị nsogbu ga-adịla anyị na ọ bụrụ na ya e ewepụrụ ya bụ aka enwe n'ofe ka ha mgbu Igbo abụrụkwa m na-echi ya azụ n'ife anyị na-ekwu na ka ọ dị ugbu a na nwere ihe kpatara iji e wee nwee ndị anyị e ọchịchị n'aka ọchịchị so n'ichekwata ndụ na akụ ezinụlọ niile etinyere n'aka ndị ahụ kịta ka a chọrọ ndị agha si na ha bụ gọvanọ ma ọ ndị nọ na House of Representatives o ma ndị nọ na Senate na-anọchite anya ndị ebe a ma ọ bụ ndị nọ na House of Assembly onye ọbụla nwere ọnụ n'okwu ma ọ bụ ndị ndị nọ na nzukọ dị iche iche ma nzukọ ọra ma nzukọ ụmụnna ma ọ bụ nzukọ ọha na eze kịta ka a chọrọ onye ọbụla ka onye aka ime ka nyawa ọkụ kwụsị ka a rapụ ịchụ oke a na-achụ kwụsịgodo ọkụ na-agba n'ụlọ wee jiwazie na oke kpatụrụ ihe bidoro ọkụ ebe a ka anyị nọ ọ bụrụ na emere otu a ọkụ a ga-agbapịa ebe niile o nwere onye ga-afụ ịntanetị na-enye nsogbu ihe anụ agụghị ihe ibi kịta <laughs> ihe ọzọ m chọrọ ịtụnye ọnụ na ya ile anya oge ESN e bidoro mm-hmm. ọtụtụ ndị kwetere na ESN ọwụ na ha kwetere na ESN n'ihi na ọ ihe ga-abịa lụrụ Igbo ọgụ kama anọ na-ekwu na ịga n'ọhịa ọbụla na ndị Fulani herdsmen na-ejula ebe niile a na-ekidnap a na-ezu a na-egbu a na-akpasa ụmụ agha aka ala o wutere o wutere ọtụtụ ndị na-azụ enwezikwere nwoke n'ala Igbo ihe a ga-eji na-eme si ngwa na-ewepụta ESL onye ọbụla mụ na-ekpara nkata n'oge ahụ na-asị ee ka ndị a na-anọ nnọọ n'ọhịa na-achọ okwu mara na Igbo ka nwere mmadụ eche enweghị onye bụla uche ewu na ESN ga-aga gbawa ụlọ ndị uwe ojii ọkụ gbagbuwe ndị uwe ojii hmm? ọ eziokwu Adam ama ọ na ndị uwe ojii na-eme arụ maka enwe mgbe ị ga-ekwu na-echefuo ihe ehm, ndị saz ọkụzụ asị ha mere hmm? bịakwana wụrụ na onye isi SARS ọkụzụ bụ onye Igbo Adam ama kama kama ọhịa a na-asị jidere mmadụ ọfọ maka na mgbe ị gara hụ onye uwe ojii nọchiri ụzọ gbagbuo ya narị ya egbe o doro gị anya na onye ahụ ndị na-eso akpa aka ala n'ala Igbo ịma ọ bụrụ na ESN dịka esikwuye nọ n'ime ọhịa nke a ọ na-awụ ọnọtụ nọtụ nọtụ ha gaa n'Ebonyi mere ihe machiri ha lawa Ọrụ bụrụ tetere n'otu ụbọchị agwa gị na ESN bara n'ọhịa tụha ọgụ gbuo ndị egwu, tụọ ndị a chụrụ tụrụ ha chụfee ha tụpụ ha n'ala Igbo ma gwazie ha ịhụla ọhịa anyị ga-anọzi ya ọ dị unu ka ụlọ kpali bịa n'ọzọ enweghị onye Igbo obi ga-adị njọ maka na uche anyị wụ nọọ ihe unu si chọrọ iji ESN mee ka m kwukwe ọtụtụ ihe na-eme katụma n'Imo ọwụhụ ESN ọwụkwana IPOB ma mgbe onye mmadụ tetere na-asị chiji aga m egbu onye a chiji aga m egbu onye a chiji aga m egbu onye a tiejie onye ahụ nwụọ ele onye iche a ga-ele anya maka ọtụtụ ihe na-eme n'ala Igbo ihe nọ na mpụ abatala ala Igbo arụrụ ala dị iche abatala ala Igbo ọtụtụ ndị na-eme ihe na-eme n'ala Igbo awụghị ndị na ha awụghị ihe eh, uche ha awụghị ọdịmma ndị Igbo ọtụtụ n'ime ha wụwụkwa ndị Igbo ada ama ama ya wụ ihe m ji na-ekwu o ruole mgbe onye ọbụla bụ onye Igbo ọdịmma ndị Igbo dị ya n'obi kwesịrị ịpụta nwunye oha minọ PDP PP ihe ọbụla ịnọ nọ anyị achọghị ma ị na-eme biznes ị na-eme anyị achọghị ma ị na-adọ ndọrọ ndọrọ ọchịchị anyị ma ị na-azọ Biafra ị na-azọ na anyị achọghị ịma ihe anyị chọrọ ugbu a ka udo laghachite n'ala Igbo ka m kwukwe ya ọzọ Archbishop Obinna Chineke gọziere m gị n'ihi na ọ gị wụkwa otu onye ọ na-awụ ihe mee gị meghe ọnụ kwuo nnọọ kwupụrụ Chineke dịka isi kwu ekele ekele anyị na-adịrị Archbishop Obinna ihe okwu mana ihe o kwuru kwesịrị nṅomi ka onye ọbụla gwuo onwe ya eziokwu maka na n'igwu onwe ya eziokwu ka Achịkọba obi na wee kwuo ya ka ọ dị onye ọbụla gwuo onwe ya eziokwu eziokwu bụrụ na igbu mmadụ bụ ọ ọkachasị onye nweghị ihe o meghị ọ bụgodị niile egbu ya maka na ọ dịnyelụ ndị ọjọọ maọbụ na o yi akwa gosiri na ka o so onye ife ọ na-eme adịrọ gị mma dịka onye polisi dịka isi ikwu abụrụ ezigbo ihe maka na dịka isi ikwu mma nchekwa ịlụta aka na atụmatụ inyelụ ọ Mike Ejeagha na-echetara anya n'akụkọ iri ya na ọ sị na mbe kwusịrị na ọsọsụ ya zọgbuo nwaanyị afọ ime ọsọsụ ndị nwere ụkwụ zọgbuo nwaanyị afọ ime mana onye akpọrọ uwe mbe so ife ojii ji iji ikwu okwu ọ bara uru ịnya isi ife ibe emenwu maọbụ ife chọrọ ime maọbụ ife isi nya isi ife ọjọọ maka na adịghị ama ọ bụrụ na ncheta ikoro ichoku ikoro oge mgbe ahụ o nwere ikpe ekpere n'ichoku ebe ndị mmadụ jiri nwoke a na-akpọ ebelebe kpụtara ya na nke na nke nwa bekee nwa bekee na ebelebe egbuo na mmadụ o wee bụrụ na mmadụ ndị Igbo onye jefu ebe mmadụ nwụrụ pụtasị onye ọzọ na ebelebe egbuo ka ọ razie ịtụ ahụ nọ ebelebe na-egbu mana ọ maa dị mma ka anyị na-anya isi isi ihe ọjọọ maka ndị na-asị na ha ga-eme etu a ma ọ na ha ga-eme etu a ma ọ na ha ga-akwatu ụlọ a ma ọ bụ na ha ga-esi nke ọkụ ọ bara uru maka na ọnya ka eji akpọ ihe ihe a wee itinye onwe anyị n'aka ndị na-achọ anyị ife na-arụ isi nakwa n'ihe iji ife ọjọọ na anya isi na ga-eme nke na ga-eme nke ife nwoke na-eme dị ya n'obi ọ bụrụ na ihe a bụ ihe akpara akpa maọbụ ife ekwuru ekwu ọ dị ka ndị bara mmọnwụ ma ọ ya ka ịda o nwere onye na-asị gị na ife anya ka na-eji ime tupu o mere ma ọ na-ekwe ife akpalụ na na mmọnwụ ma ọ na-ekwe ife agbalụ n'isi ọ mezie jiri ile gị gụọ eze gị ọnụ ọ bara uru ị na-anya isi ife anya na-eme ma ọ bụ ife ọ ga-aba asị na-ekwe ife unu ọ na-asị mba na ọ bụrụ ife unu kwuru unu kwuru mana ọ bụrụ unu merụ nke a bụrụ okwu ọzọ bụrụ okwu ị na-ekwu na ndị ọnụ dị n'okwu na ndị ọ dị n'aka mee ọ bara uru ị na-eche gọvanọ ịma na ọ bụrụ na agwara ya na ọ marọ ka ya mee ọ bụrụ na ị chepụtara mmanụ ihe ọ ga-eme kwuo ka ọ dị ka o mee ya ọ bụrụ ọsọ gọvanọ onye ọbụla ife dị n'aka ime kịta bụ oge ịzọ ala Igbo ime ka ala Igbo dịkwa ka ala Igbo maka na ọ bụrụ na eh, ihe a na e, e, esu na ihe a na-ada ajụrụ oyi ala Igbo ama rikọvri adịrọ maka ka anyị kwụ na-eme ihe a ndị ọzọ na-eje n'ọnwa ka anyị na-azọ ka a kwụsị ịchụ a. ndị ọzọ na-eje Mars na-anata teknọlọji a na-agawanye n'ihu anyị na-emebibe anyị maka anyị nwa akpala nkụ ahụrụ a na-abịaba anyị abịanaba anyị na-anụ ọgụ na-achụ ndị mmadụ na-egbu ndị mmadụ anyị a na-eru uju ụwa na-aga n'ihu anyị na-adọghachi onwe anyị azụ ya bụ ihe anyị ji aka anyị eme ka maazi Ọbasi si asị na ya na-atakwa onwe ụtọ ana m atọ onwe m ụta echee na mụnwa amarọ etu mmesi wee nye nwa aka ma etu mmesi e belụsọ ife na ọ bụkwanụ na ị na-ege anyị ntị chee na onwere etu m nwere ike isi nye aka ma echebe mee ka mmadụ ya maka na ọ ga-adị m mma eme ya ee ekwere m na nke were ego m nye e, onye na-asị na ya na-eji bute ngwa agha ma ọ ya na-eji ọgụ achee na m nke ahụ e, agwana m nke ahụ ị nwere ike ịgwa m mana mma agwa gị kịta ọ dịrọ na plan m ihe m na-achọ ka anyị mee bụ kedu ka anyị ga-esi zọtaba anyị ka ndị a na-egbu mmadụ ndị a na-egbu ọchụ ndị a na-akpasu iwe kwụsị ka ihe dajụọ ka ụmụazị nwee ike jee akwụkwọ ka ndị ọrụ nwee ike jee ọrụ ka ndị na-azụ ahịa nwee ike bute ngwa ha lee ka ndị ntọ na kaba anyị dị mma kaba anyị bụrụ ebe a na-azụ ahịa na ebe na-aga n'ihu ọ gwụchaa ebe uche m dị ịzụ ọchịchị uche m adịrị ya mana ọchịchị dị mkpa politiks dị mkpa anyị maka ọ dịrị ịchọta ndị eziokwu na politiks maka ọ bụrụ na onye eziokwu nọ n'ebe ahụ ị na-akpụ ụra obi ga-ezu ike ọ bụrụ na anyị nwere mmadụ na ndị ọchịchị ọ gaghị adịrị Igbo ụta maazị Okeke si na na ichekwa anụ atụle ya na ile ọnọdụ Igbo nọ na ata. ga na-ajụ elekwe n'ihe ị chọrọ ka ị mee mhmm. na-asị anyị ọbụla kwetere n'uche ma onye ọbụla kwetere Igbo nwere nsogbu Igbo nwere nnukwu nsogbu kama Igbo mgbe Igbo bụ Igbo a na-eji akọ na uche eso nsogbu mgbe mmadụ pụtara sị gị mmụ ụkwụ gị n'ụlọ m egbu egbupụla m gị isi mmụ ụkwụ gị n'ụlọ m egbupụla m gị isi onye ahụ emeghezie ụlọ bata ijighị m ejighị enweghị iji ọ ya bụ jụọla n'ọkụ ahụ maka ọ bụrụ na anyị ji akọ na uche eme ihe ihe mbụ anyị ga-aghọta anyị ga-aghọta agha Biafra bụ Igbo ka lụrụ ya ọ bụrụ na ị nwere enyi ndị bi ihe dịka Legọs ọtụtụ n'ime ha amahụ na-alụrụ agha ọtụtụ n'ime ha amahụ na-alụrụ agha ị na-ekwu okwu agụụ na-ekwu okwu kwashi ọkụ na-ekwu okwu mmadụ ịgazi ụmụaka ga na-anwụde ngwere ya wụrụzie nri a na-eri ọ naghị ekwe ha nghọta enweghị ihe ọzọ anyị mụtara otu ihe anyị kwesịrị ịmụta na egwu agaghị alụkwa agha n'ala Igbo ọzọ na ihe ọ bụla anyị na-eme uh, uh, uh, ọ bụrụ na anyị chọrọ ime ihe ka ndị ma ihe dịka m chukwu hapụrụ ndị uwe ojii ikpe anyị na ha nọ n'eluigwe ma ọgụ ahụ ọwụghị ọgụ a ga-alụ taa ọgụ dịra anyị tata n'obodo ndị amaka ama ji egbe na-efegharị n'ime ọhịa anyị ọha wo ndị a ga-ebu ụzọ mara ihe mere ha ọ bụghị ịga buru agha bubata n'etiti obodo ugbu a enwere e enyi ya nwoke si eh, ụlọ lata onye Imo steeti ịga Federal Medical Center Owerri mọchụarị ejule a na-awụpụzi ozu n'azụ elee ndị iwu ndị a nọ ndị Igbo ọtụtụ n'ime ha ha wụhụ ESL ha awụghị ipop ha awụghị ihe ọbụla ndị n'ime ha awụ na-azụ ahịa ama m ụlọ hụrụ e, e, nwaanyị na-ebe akwa nwatakịrị ya na-eshi họtelụ ha gara kpụrụ ya na nọ na-eshi ihe nsu ndị ọzọ a na-agba ọsọ ndị uwe ojii abata ebe ọ nọ na-eshiri ekpụrụ ya si n'oso nwa ha efuole elee ihe onye ga-akọrọ nne na nna ya ọwụ na ọwụhụ asị nkwụcha awụghị ụjọ ọwụhụ na anyị na-asị e, onye ọbụla chiri aka elu kama anyị nọ na-ekwu atụlie ihe gbaa izu amara ihe a ga-eme anyị mara ihe anyị ga-eme ụzọ anyị si azọ ihe a ọ gaghị azọpụta enweghị ihe ọma gaghị ya pụta aga m ekwu ya ekwuo ya echi otu ụzọ anyị si aga ihe a ọ gaghị ebutere anyị ihe ọma oge anyị hmm? ekwu ego kwapụ kwapụ kwapụ na mechikwa ndị na-ekwu okwu mana ihe kwuru dị mkpa maka na ndị be anyị si na-azọta ala ewezọbute ọ bụrụ na anyị maka agha Biafra si eme ọ ịzọta ala isi ife ọ bụrụ na anyị zọta ala Igbo nọọyị iseki ozie na ụdị na agha ahụ amịabekwa na nyaba ala ọzọ mana ọ bụrụ na anyị nọ na-azọ na-azụ ute ma anyị Igbo aghasasịa ebee ka anyị ga-atọnya ute mgbe mgbe mgbọ na egbe na ihe ndị ọzọ dajichara ebe niile na-enwerozi ebe ala ka mgbe a nara ala aha n'iyi ka anyị ebe aha ka ute anyị ga-adị ka anyị zọta ya bụ ala anyị zọta ya bụ ute anyị eburu ya jee ofesi jetọọ ọ ga-afịa arụ mana Igbo dị mkpa ịzọta ya bụ ala dị mkpa ihe aha ka anyị kpara na mgbede a ma maazị Ọbasi o nwere ihe ị ga-eji wee mechie okwu ka anyị wee onye ọ bụla ga-atụnye uche a na-asị elee ụzọ ọzọ e, ụfọdụ na-ekwu enwenụghị ụzọ ọzọ anyị elele enweghị ihe ọzọ anyị ga-emeli ka m kwupụta otu ihe oge niile ka anyị na-ekwu ebe a politiks dị mkpa politiks dị mkpa ọ bụrụ na ka anyị ha gwupụgodo ndị ọzọ ka anyị were IPOB maka na ile anya ndị IPOB ọtụtụ ndị Igbo nwere soft heart ebe ha nọ hmm? elee ihe ọ na-ahụ ọ bụrụ na ụlọ ga gwa ndị ọbụla laanụ n'obodo gaanụ gwa ndị nga ọnụ, onye ọbụla nọ na steeti House of Rep kpọlatere onye Igbo obi ya di ebe ndị Igbo nọ ihe a na-eme n'ala Igbo taa legodo ihe ọtọ na-eme naanị ya ọwụkwa ma ma ndị e, obodo nọ n'ụsọ ma ha na-enye ya aka pụta ọ kwụrụla kwudo mewe ọnụ gwa ndị nga ha onye ji mma jide tọwe mma gị ijide egbe tọwa mgbọ ijiri ụta he onye ọbụla chekwa onwe gbanụ ihe federal na-ekwu nke anyị ga-arapịa ka ọ dị etu a wee rukwa mgbe ọzọ anyị na ụlọ ga-afụ anyị na ụlọ na-ezukọ kwa izu n'oge dịka oge a n'ọnụ ụtụtụ satọde ọbụla ikoro na-abịakwute na ọgwụ nne ụlọ na-abịa ka ụlọ anyị na ụlọ kpaa ụbụ kpaa nkata nwa ka ọ ga-esi anyị mma ka o si dị kịta ihe dị njọ n'ala Igbo anyị wee na-ayọ biko onye ọbụla nọ ozie nwanne ya ihe dị anyị mba bụ ka ala Igbo dị mma eji m aha onye mụ na ya nọ n'isi tata bụ maazị Ejikeme Ọbasi na mụ onwe mbụ oke ụkọchukwu wee na-eke n'ụlọ na-asị ụbọchị ntanụ kaichọn kachifoli